AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma ka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo na-ege ntị ana m ekele gị n'ụbọchị nke taa ejikwa m obi ụtọ na-anabata gị n'ihe omume nke dịrị anyị na-asị ka ihe gara gị nke ọma ka ihe gakwara mụ na onwe m nke ọma ka ihe gara anyị niile nke ọma ana m ekele chineke onye bi n'eluigwe ebe ọ dị ukwuu na ohere ọma nke a nke o nyere mụ na gị n'ụbọchị nke taa ọ ka bụkwa okwu nke ndụmọdụ nke ezinụlọ ka anyị ji na-aga n'ihu anyị wee na-asị na ọ ga-amasịrị anyị ebe ọ dị ukwuu ma ọ bụrụ na nwa okorobịa ọbụla ma ọ bụ nwa agbọghọbịa ọbụla enwe ike kpebiere onwe ya sị n'ihe ọbụla nke m na-eme n'ogo nke m rụrụla otu a ka m ga-ejedebe ma o nwere ọnọdụ ndị na-emetụ n'ahụ dị ka anyị na-ekwu okwu a sị na nwa okorobịa ọbụla maọbụ nwa agbọghọbịa ọbụla nke ya na ibe ya na-akparịta ọrị anyị sị na o nwee ihe na-eduba n'ịkpa ọrịa ọ bụghị ịhụ na ndị ọzọ na nwoke na-akpa maọbụ ndị ọzọ na nwaanyị na-akpa ọrị ga-ega vụrụ onwe gị tiba ọ ga-adị ihe ivụlụ obi ihe a a na-ebu n'obi akpa ụdị ọrịa bụ ịlụpụta ihe nke dị mma na mgbe n'ihu ma mgbe ha bịara nweta onwe ha n'ụdị ọnọdụ a onye nke a ga na-achọ ka ozi onye nke ọzọ na o nwere mmasị ebe ọ nọ onye a na-agbalịkwa ike ya izi onye nke ọzọ na o nwere mmasị ebe ọ nọ kedu otu ha na-esi egosipụta mmasị a ọ dị ihu ụfọdụ nke ha na-eme ime amara ndị dị aṅaa nke ndị bekee na-akpọ petin mgbe anyị na-agakwa a ga-eme ka okwu a pụta ìhè n'ihe nchọpụta nke a chọrọ na ebe ụmụ akwụkwọ otu narị nọ zipụtara na mmadụ iri na asaa n'ime ha bụ ụmụaka a na-agụ akwụkwọ ajụrụ ajụjụ na-ekwu sị na ọ dịbeghị ihe gbasara ime ụdị amara nye ebe nwoke nọ maọbụ ebe nwa okorobịa nọ maọbụ ebe nwa agbọghọbịa nọ ha maara na ha chọkwanụ itinye onwe ha n'ime ya ma iri mmadụ abụọ na asaa bụ ndị na-asị n'ezie na ha akpaala ha na ụmụ okorobịa ha na ụmụ agbọghọbịa ma meekwa ụdị amara a nke anyị na-ekwu okwu ya ma ha achọghị ịba n'ime ya ọzọ iri mmadụ anọ na atọ bụ ndị si n'ezie na ha emeela ihe dị otu a na ha ka chọkwara ime ya ma ọ bụrụ ha hụ ohere nke ha ga-eji wee mee ya mmadụ anọ n'ime ha bụ ndị si na ha enwebeghị ohere nke ha na mmadụ ịkpa ka ọfọ ịga imewe amara igosipụta onye ahụ na ihe ya masịrị ha mmadụ itoolu n'ime ha enweghị ọsịsa ọbụla ha asaghị ma ha nwere mmasị maọbụ na ha enweghị mmasị ma ịbịa jụọ ụmụaka ndị a na-agụ akwụkwọ ogo mmadụ nwere ike ịgaru na ihe a maọbụ igosi enyi ya nwoke maọbụ enyi ya nwaanyị na ihe ya masịrị ya kedu ogo mmadụ nwere ike ịgaru ya bụrụ na onye ahụ emesichala ya otu o si kwesị iri mmadụ asatọ na ise bụ ndị na-asị na ihe ọ bụla na ọ kwesịrị ịkwụsị na ijide nwa agbọghọ n'aka maọbụ ijide okorobịa n'aka maọbụ ịmakụ ya maọbụ gị na ya isurịta ọnụ ma mmadụ itoolu n'ime ha bụ ndị si na o kwesịghị ka ọ gaa karịa otu onye ọbụla nwere ike ịhụ ya si ee na ọ bụ otu a ka o kwesịrị ịdị ma mmadụ iri na asaa bụ ndị na-asị na mkpakọrịta nke ha na nwa okorobịa maọbụ nwa agbọghọbịa bụ naanị ka ha kpaa dị ka enyi ọ dịghị otu ihe ọ bụla nke ebu n'obi na-akparịta ụrị ahụ gịnị ka a na-ekwekwu ya ọ bụrụ na nwa agbọghọbịa mụ na ya na-akpa enyi ọ dịghị ihe anyị bụ n'obi na-akparịta ụrị ahụ ihe a na-ekwu bụ na ọ dịkwa ka ebe mụnwa na okeke na-akparịta ọrị maọbụ ebe nkechi na ịfụnanya na-akparịta ọrị otu a ka ọ dị ma mgbe a na-achọ ihe nchọpụta a na-aga n'ihu iri mmadụ ise na ụmụaka eji na-eme ihe nchọpụta a bụ ndị si na ha na otu onye ma ọ bụ abụọ abụrụla ndị kpara anụ ma nwekwa ike igosipụta onwe ha imere onwe ha mara nke izi onye a ihe gị masịrị m ahụrụ m gị n'anya iri mmadụ abụọ na asatọ abụkwarala ndị ha na mmadụ atọ ma ọ bụ mmadụ isii kparala n'ụzọ dị otu a chetakwa gị onye na-ege ntị na ụdị amara nke anyị na-ekwu ụmụ nwoke na-enweta n'aka ụmụ nwaanyị maọbụ bụ ụmụ nwaanyị na-enweta n'aka ụmụ nwoke mgbe ụfọdụ ihe ndị a ka a na-eme n'ime ụgbọala na akụkụ obodo anyị ndị mepere emepe ọ dị akụkụ ebe ị ga-agaru gị hụ ebe a dọsara ụgbọala nyo ya dum a ga-amịlicha ya elu ma ọ bụrụ na o metụ gị n'ahụ ọ dị otu ị ga-esi wee lee anya ọ bụghị na ọ dị ihe ị na-achọ ị gaghị amadị mgbe ị ga-eji leba anya gị hụ na ọ nwe onye ya na ibe ya na ebe ahụ otu na-abụrịrị nwoke otu abụrụ nwaanyị mgbe ahụ ha nọ n'ime ụgbọala ahụ ọ dịghị onye na-ahụ ha gịnị ka ị chere ha na-eme ọ bụ ya ka a na-ekwu ụdị amara ụdị ngosipụta nke ịhụnanya nke onye a ga-akpatụ ibe ya aka n'isi kpatụkwa ya aka na igbede ọnụ ya kpatụ ya aka ebe ọbụla ọ chọrọ ịkpatụ ya aka ọ bụ ya bụ ihe ha na-esi agbalị nyo ụgbọala elu ka a ghara ịhụ ha mara na ọ bụ ihe ha na-eme ma n'ime nchọpụta akwa iri mmadụ isii na isii bụ ndị si na mkparịta ọrịa nke ha kparala n'ezie na ha akpaala ọrị ha na ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa kama na ha kpararị ọrị dị ka o si kwesị n'ịtụ egwu nke Chineke na mmadụ ma mgbe a nọ na-eme ihe nchọpụta na-aga n'ihu a chọpụtara mmadụ iri atọ na otu ọzọ bụ ndị si na ọ bụ ihe kwesịrị ekwesị ma mmadụ iri abụọ na itoolu bụ ndị si na ọ dịghị oke uru ha ritere na ya nke bụ ọ ga-abụ na ndị a ọ masịghị ha ikekwa ha ga-alaghachi n'ime ya ọzọ ma n'ime ndị a ndị na adịbeghị mgbe ha nwetara onwe ha n'ọnọdụ ahụ ma ọ bụ n'ọdị mgbe ha nwere mmasị ịbanye n'ụdị mkparịta ụrịa na ụdị ngosipụta nke amara nke ịhụnanya bụ ndị na-asị na ọ bụghị n'ihi na ha na-atụ egwu Chineke ma ọ bụ ụdị ọzụzụ nke e nyere ha n'ezinụlọ ha na ọ bụ n'ihi na ha bụ ndị chọrọ ịkwanyere onwe ha ùgwù na ọ dịkwalarị otu ha si lee anya bụ otu ha si chọọ ibi ndụ ha n'ụzọ ọ bụla n'ụwa nke a hmm, aga m asị na ụmụaka ndị a bụ ndị azụrụ azụ ma ọnụ ọgụgụ nke lọkarịsịrị ala n'ezie bụ ndị na-asị onye ha na ha na-akpa ọrị na-ekwesịrị ileputu anya na ebe nke igosi oke amara ahụ nke nwere ike iduba mmadụ na ime ihe ndị na-ekwesịghị ime n'ihi na ọ dị ụfọdụ n'ime ha bụ ndị si ha na-abanye n'ụdị ihe a ma mgbe ha bịara gosiwe amara ha gaghị amata mgbe ha ji mefee ihe oke gị onye na-ege ntị ebe a ka anyị ga-ahapụ okwu a n'ụbọchị taa echi biko ka anyị bidokwa ebe anyị kwụsịrị n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị cheta na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị were ohere a gee abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gọzie gị ka chineke gbaa gị ume ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike amen

n'ala mmehie ezie ga-akpọ isi ala nne nna nna nne n'ihi ndị dị a n'ihi ndị dị a nna nna achọ ha ruru ndị na-akpọ isi ala عذاب الله Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe niile gba ọtọ jiri chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla dị anyị nwoke emmanuel erondu na ndị otu ya unu emeela na abụ ọma nke onu nyere anyị n'ụbọchị taa ma na-arị onye ọma na-ege ntị n'ọnwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ tupu anyị ego ozi ọma nke taa ezi enyi m achọrọ m ka anyị kelee ndị na-akpọtụrụ anyị na Adventist World Radio na-ekele anyị si ka chineke gọzie anyị na-asị ka anyị jisi ike n'ọlụ ọma nke chineke na-alụ site n'aka ụmụ ya anyị na-ekele nwanne anyị nwoke ike onye kpọtụrụ anyị site na kaduna steeti naijiria imela ezi nwanne anyị nwoke anyị na-arịọ ka chineke gbaa gị ume ka ọ gọzie gị na gị n'aha jizọs amen ezi enyi m ka anyị chekwutakwa ikele evaratus ogbu onye kpọrọ anyị site na taraba steeti arịrịọ anyị bụ ka chineke nye gị ogologo ndụ na ahụisi isi ike gọzie ezinụlọ gị nwanne anyị nwoke kasimia ajiegbu onye kpọtụrụ anyị site na kaduna steeti naijiria anyị na-arịọ ka mara chineke ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen unu emeela ndị na-akpọtụrụ anyị ka anyị keleekwa nwanne anyị nwanyị vine wee onye nọ na ogun steeti naijiria imeela na ekpere nke ị na-ekpere anyị anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume ka o wee nye gị ogologo ndụ na ahụ isi ike ka anyị kelekwa Peter Ugwu nwanne anyị nwoke onye kpọtụrụ anyị site na Jigawa steeti anyị na-arịọ ka ngọzi chineke bara gị n'aha Jizọs amen nwanne anyị nwanyị Chinyere Ifeanyị onye kpọtụrụ anyị site na Lagos steeti ka ngọzi amara na udo chineke chia n'ime ndụ gị n'aha jizọs amen anyị na-ekelekwa chineke na ndụ nwanne anyị nwanyị moses onye kpọtụrụ anyị ekpere anyị bụ ka chineke gọzie ndị kpọtụrụ anyị ma ndị na-akpọtụbere anyị ezi enyi m ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị na 0706 363 7224 igbo ndị ọma na-ege ntị Ndị ndewonu unu agachaala m abata n'udo e. ebe onye nwaanyị na-eduola anyị taa ana m asị ka ọ nara ụtụtụ ya nara mbuli elu n'aha jizọs oge a bụ oge nke anyị ga-eji elu okwu chineke ọzọ taa n'isiokwu anyị n'ụbọchị taa anyị ga-ekwu ihe gbasara mmehie nzuzo nke na-ala ndụ n'iyi mmehie nzuzo nke na-ala ndụ n'iyi anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ na akwụkwọ Joshua isi asaa amaokwu nke iri abụọ na iri abụọ na otu ebe ahụ sị ịkan wee zaa Jehova sị n'eziokwu m onwe m emehiewo megide Jehova bụ Chineke Izrel otu a na otu a ka m mewokwara m wee hụ n'etiti ihe nkwata otu ezi uwe mwụda nke China na ọgụ shekel ọla ọcha iri na otu mkpịrịkpa ọlaedo nke ọtụtụ ya dị ọgụ shekel abụọ na iri m wee nwee anya ukwu n'ebe ha nọ m wee chere ha ma lee ịzụrụ e ha n'ala n'etiti ụlọ ikwu m ọlaọcha ahụ dịkwa n'okpuru ya ụmụ Chineke ọ dịghị onye nọ n'ụwa a na-enweghị mkpa ọ dịghị onye n'ebe a n'ụwa ọjọọ na-enweghị nsogbu ọtụtụ mgbe nsogbu anyị kwesịrị ka o duru anyị bịa n'iche iru Chineke ọ bụ nsogbu nke nrịanrịa ma ọ bata n'ezinụlọ anyị na-achọ iru Chineke site n'ekpere gụnyere anyị aka ọ bụ nsogbu nke ụkọ nke ego anyị na-akpọku Chineke n'ihi na ọbịa bụ onye nwezụrụ ihe niile ọ bụ ụkọ nke ịchọ ọrụ anyị na-ekpere ya ekpere ọtụtụ mgbe na-ekwe nkwa mgbe anyị bụ na ọgba aghara na ndụ anyị ọ na-ejide anyị n'ike ịchụ iru chineke ma mgbe ihe na-aga nke ọma ọtụtụ mgbe anyị na-eche na ọ bụ n'ihi mgbalị anyị na-eche na ọ bụ aka ọrụ anyị mere ihe ndị a na-aga nke ọma akwụkwọ Joshua isi asaa kara anyị gbasara eziokwu a chineke nyere ndị israel aka ha ọlụwa ọgụ dị iche iche mana joshua isi asaa ebe a ha ka nụsịrị ọgụ megide eze abụọ nke họ na ok ugbu a joshua bụ eze israel nke na-edu ndị israel na-abịa n'inwe mmeri ha lụọla ọgụ merie obodo jeriko ihe ndị a niile na-egosi na jehova bụ chineke na-anọnyere ha mgbe ha na anana na Kena ebe ọzọ chere ha n'iru ịlụ ọgụ bụ obodo Ai ha ekpebie ka ezipụ ndị ga-achọpụta otu obodo ahụ dị mgbe ha gara chọpụta na mweghachi ozi na akwụkwọ Joshua isi asaa ma okwu nke atọ ebe ahụ sị ha wee laghachikwuru Joshua si ya ka ndị Izrel ghara ịrịgo ihe raka nnu ndị ikom ise ma ọ bụ ihe raka nnụ ndị ikom asaa na iri iririgo tigbo ai emere ka ndị Izrel na-edogbu onwe ha n'ọnụ iru ebe ahụ n'ihi na mmadụ ole na ole ka ha dị ndị Chineke mgbe ha na-enye ntụziaka na ihe dị ka puku mmadụ atọ ga-alụ ọgụ merie ọ bụ n'ihi na ọgụ ndị ha buru ụzọ nụọ ha enweela mmeri n'ime ha ma ugbuo ha ahụ ebe a ka ga-asị na ọ bụ ebe dị ala ndị Izrel gụpụtara mmadụ na-erughị puku mmadụ atọ iji lọgụ na ai ma o anya mgbe a na-apụta ihe tụrụ ha n'anya mere n'ihi na mmadụ iri atọ na isii ndị ọgụ Izrel ka ndị ai gburu nke a dụra joshua na ndị ndu nke izuru ibe akwa bekuru jehova ha na-ajụ onye nwe anyị ka a bụ gịnị ọ ga-abụ si na o nwere ebe ị na-enwe mmetụta na ndụ gị naanị ihe dịrị gị bụ bee akwa bekuru jehova n'ihi na mgbe joshua bere akwa bekuru jehova jehova zara ekpere ya ma ọ ga-adị nnọọ maka anyị ekpere joshua na joshua isi asaa amaokwu nke asaa ruo iteghete ya joshua wee sị ewo onye nwe anyị jehova n'ihi gịnị ka i ka ndị nke a gabita jọdan ma inye anyị n'aka ndị aramait ime ka anyị na iyi, ọ ga-adị anyị nnọọ ma a sị na anyị kwere wee biri na ofe jọdan biko onye nwe anyị gịnị ka m ga-ekwu mgbe Izrel gbakụtara gị azụ ndị Kenan na ndị na-ebi n'ala nke a ga-alụkwa ya wee gbaa anyị gburugburu bipụ aha anyị n'ụwa ọ bụkwa gịnị ka ị mere aha okwu gị nke a bụ ekpere ọ na-ekpe n'ihi nghọta ndị mmadụ ga-enwe n'ebe aha Jehova dị n'ihi otu a ga-echekọwa nzukọ ndị a Jehova nụrụ ekpere Joshua mee ka ọ mara sị na e nwere nsogbu nke dị n'etiti ha nke butere ha ịla n'iyi mgbe Jehova na-azaghachi na amaokwu nke iri na ebe ha ije aka ọ sị Jehova wee sị Joshua gị bilie n'ihi gịnị ka nke a na ị na-ada bụ iru gị n'ala ị hụrụ ụmụ chineke mgbe anyị na-enwe nsogbu ọ na-emetụ jehova n'obi mgbe anyị na-eji obi anyị na-akpọkụ jehova ọ na-aza ekpere anyị ozi joshua bilie mmeri ụnyaahụ abụghị mmeri taa ọ bụ eziokwu na agbamume anyị nwere ụnyaahụ na-enye anyị ike taa ịga n'iru ịrọpụtara ya mmeri taa abụghị mmeri anyị ga-enwegide mgbe niile ọ bụrụ nwere mgbe ọ bụla e chineke ọ na-eweta ịla n'iyi n'ihe egeghị ntị nke otu onye ekan agala zuo ohi ekan azụola akwa zuo ego zuo ọla ugbuo mmeghi nke otu onye wetara ndị nke chineke ịla n'iyi ana m ahụ n'ihi na mgbe anyị na-ahụ ihe ndị a na ịka na-aghọtaghị si na mmehie ya ga-abụ ọdachi dị ndị ọzọ mgbe anyị na-agụ dịka ebe anyị were ọgụ nke ụbọchị taa na akwụkwọ Joshua isi asaa nke iri abụọ na iri abụọ na otu anyị chọpụtara sị na ịkan sị ahụrụ m enwere m anya ukwu ewere m akụkọ ịkan bụ akụkọ nke na-ebute obi n'ime akwụkwọ nsọ n'ihi na ọ bụ akụkọ ezigbo mmadụ onye kwere ka onwe onye na ọchịchị ọjọọ werecha ndụ ya n'ikpeazụ ịka nwetara ezinụlọ ya ịla n'iyi ịka nwetara ndị na o nwere ịla n'iyi a ha ọnụ na ndagwurugwu nke akọ tụgbuo ya na nkume kpọọ sure ya ọkụ wụkwachi okwute n'elu ebe ịka ezinụlọ ya nara n'iyi nke a na-egosi anyị sị na mmehie nzuzo na eweta m ka anyị wezụga onwe anyị na ebe mmehie nzuzo dị ka ọ dịrị anyị na aha n'aha Jizọs n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a 070 6363 7224 070 6363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com ka anyị kelee onye mgbasa ozi Clement Nwankwo, onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ arịrịọ anyị bụ ka Chineke gbaa gị ume ka onye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo